nke ụna na mba ike n'ọrụ onye unu na-efe bụ ụkwụ ọka ka n'ezi ya ụmụ dude nka ụna adana mba adana mba atụ n'ụjọ udude nka na-emezi ife ike ụmụ dude nka ụna adana mba jizi ike n'ọrụ unu atụkwana ndụ dibịa egwu hmm? emechaa anyị ji emere ife ụmụudu dị nke unu ada na mba atọ n'ụjọ ndụ dibịa na ndị eze nwaanyị ụdụ chaka kpọms emechaa baji ekweta na ọmụmụ ka ụmụudu dị nke unu atụkwana ndị dibịa ndị dibịa alọba staịlị unu atụkwara egwu emechaa eji ekweta na mmụọ bụ ike na mmụọ na-eme na ife mmụọ ka anyị na-eme ka ebido dowe iwu mmụọ sọpụbara mmadụ welcome to okwu n'ụka mgbede traditional nwogedi ọ bụrụ na ịnweghị ego data echaa n'ụzọ maka enwere chinese restaurant e nwee india restaurant e nwee african restaurant iberido categories different eh, prices o wee be olulu ka iji ejeri mhm. iwu na iji ejeri nri na chinese restaurant onweghị iwu na iji awochi traditional dị anyị nọ n'oge okwu na ụka okwu anyị na-ebe anyị na-ebido na ụmụ nwanyị ndị ọnda eji ndị sekọndịrị skuul level and ndị yunivesiti level ba ndị gụchara agụcha a sị na unu na-ele akwa na ọnụ n'afọ na ụlọ ọgwụ iche iche n'ala Igbo were na-eyi ezigbote akwa ajụọ ọnụ gịnị ka unu na-eme were nweta ego unu asị na ọ yahoo yahoo ka unu na-eme mana ọwụọ yahoo yahoo ka unu na-eme unu na-ele na akwa na ọnụ n'afọ ebe unu ji amụ nwa ka unu na-ele onye komite ọyọrịma onye komite oyore mwa onye komite oyore mwa ngudoro ono agbafuo n'ụlọ ahụhụ ka ụnụ eri igibe ga ụmụ nwanyị a sị na ụnụ na-ere akwa nwa ụnụ na ụnụ na-ele n'ụlọ ọgwụ dịgasị iche iche n'ala Igbo and onye komite oyore mwa onye komite oyore mwa ndị Abia steeti igwe amụrụ onye na-ego ekene ngụ onye komite oyori mma nwụdoro nne ụmụ nwanyị be anyị na-ele akwa nwa asụ na ndụ na-eme amam na IBM ka azụ IBS ndị amam na-ezi gbadata m IBM kwado ịnọzi ka IVM ka amam ka IVA I don't know so n'ọba nwa na-egodi akwa nwa ibe awụ ibe na-eme na ụmụ nwaanyị be anyị na-eyi ezigbo akwa na-ego iphone magazin iphone this samsung this samsung dat a na-eri ego ka ego emeghị ihe a ihe awụ ife ha na-eme were enweta ego and ndị nne ndị nne anazighị ajụ ụmụ ha ajụ gịnị ka unu na-eme were enweta ego mgbe dịrị gbuo ibe ọwụna nne na-eme ibe ọwụna nwa na-eme ụmụ ya ma nne ma ife ụmụ ha na-eme mana kịta ndị nna amazi ife ụmụ ha na-eme kịta ụmụ nwaanyị be anyị naijiria woo onye na uche ibe na masịrị ụnụ ka ụnụ na-eme alụ dị iche iche na-eme be anyị nke ikpeazụ a onye ka ihe ejiri ka ọmụka gị alụ dị iche iche na-eme n'ala igbo na ọ dịsị ụmụazị sekọndịrị skuul yunivesiti level ebee ka unu ebee ka unu mgbeje unu ọmụkwa na onye kọmiti ọyọrị ma na-esogharị ụnụ na-amonitọ ihe niile na-eme investigeti ihe niile unu na-eme na naijiria evri day by day unu chọrọ ka anyị gwawa ụnụ ka unu ga-atọ na-akpagharị na striti na-asụ na afọ ibe onye a na-akọ na soshal midia ka ụnụ afụ striti light ma ụnụ anaghị afụcha ọdọsu CCTV a na-ama ntọ everywhere ka ụnụ ama ha na ọ na-ebu ụnụ ihe niile unu na-eme o nweghị ihe a na-ezo ezo n'elu uwe a ife anyị mere na nzuzo ịnaha na-apụta outside detana na-agba na net onye ọwụna kwuba eziokwu onye ọwụna kwụba aka ya ọtọ onye ọwụna chọọ ife ọ na-alụ enough of disgrace obi ha na a na-awụgharị na nke ndị dibia na-awụgharị na kemist na-egogo ụmụ feke ọgwụ na-aṅụ ọ na-enye unu nsogbu unu na-ewepụta unu na-ewepụta akwa nwa unu lee ya lesị ya ndị mmadụ ndị na ama ha bunch of ritualist ebe ụnụ na-eje na baịbụl unu ka na-eje ekpe ekpere fụ ụmụ nwaanyị ha na-adagharị na-adagharị ile akwa nwa gị ị na-eji onye ka ndị dibia ji na-ala ụnụ ụ na akọgoro ndị dibia ha amatago ha na-ala ụnụ jidesie ụnụ ike di ya kaptiv. n'ala unu na-eme n'ala Igbo nke adịghị ngwụta na na-eje ege na nke pastọ na-eje ege na nke dibia because unu elego akwa nwa unu many problems unu na-akọ ọsụ n'ala Igbo maka ifi ego ndị mụrụ nwa na na-ada ụmụ ụnụ ọdụ ụmụ ụnụ ala ụmụ ụnụ emechaghị ife ụnụ nwa mụrụfe agaghị eme and because of ego a na-eme ya exchange for money akwa nwa ụmụ nwaanyị na-ere akwa n'ọfa n'afọ 120,000 naira thousands and millions of them na-eme ihe ahụ n'ala Igbo be anyị jee na nke nọ nso nkwa ka ọ nọ nso nkwa ka ọ nọ nso nkwa ọchịwụọ ọchịagha jee na nke ka ị gee ya igecha ya ga eshia ya deten ị nwere ike isave a lot of life onye na-agwa nke wee eziokwu be agba ọzọ ha juru na soshal midia chanụ na soshal midia ka anyị wepụta ezigbote ndị mmadụ ka ndị ndị nwe obodo ka ha bịa nọrọ na soshal midia all these people unu bụ unu eje fọm cha grupu unu nọcha na wasap grupu ebe unu na-eme alụ dị iche iche kọva ya ndị name na unu na-eme omenala in the name of ị na-eme in the name of gịnị ị na-eje ụka ikpewuru onwe gị n'ụka mgbe unu mere alụ ka alụ ka na-eje pozishọn onwe unu asị na unu dị holi ihe onye ndị ahụ na-enye unu anọịntị ma ndị a ha nakwa nye aja ụnụ dị source of income ụnụ gịnị ka ụnụ na-eme ụnụ ji enweta ego ka dị e source of income unu dibia ji anara gị ego pastọ ga-anara gị ego mana ọ naghị ajụ gị ihe ị na-eme were akpata ego omeghị onye na-asị gị nna gaa mepee hedres ma ọ gaa bido ihe gbaba mbọ a ga-ana ụnụ ego ada ụnụ emego ọsọgodogu lee akwa nọgụ n'afọ ego ka ọ nara enidiri dibia ga-anara gị ego kọrọ gị ofu akụ gbuo anụ n'enu ya ile akwa nwa gị igotere dibia anụ ọta ọ bụrụ na ụnụ ga na-akọnfes mgbe ọwụna m kwuru mgbe ọwụna m kwuru ife gbasara gị mere iji a confess ibe ahụ alụ dị iche iche unu mere ọka unu ji epigharị na dibia akpụọ alụ nke akpụọ alụ nke akpụọ ndị a akpụọ nke akpụọ nke ọzọ ụnụ a na-eme mmụọ na ndị mmụọ akpọọ gị naanị igbugo mmadụ esi na igbube mana igbu onye mmadụ akpọọ gị naanị iwu na iso na ndị lere ohu eso n'ile mana ilego mmadụ ihe awụmodern day ile ohu nwata nwaanyị ji ewere akwa nwa ya during the time of ị e na-afụ nsọ gị ma ọ ị e na-afụ asụ during the ovulation period esi na ọtọgo wefụta wefụta akwa n'ọgụ n'afọ lee ọwa ohu ka ilele ihe ahụ mmadụ ka ilele ihe ahụ ị nwere ike ịfụ nwa gị n'ụzọ eme ha na n'ọnwa gị because ọ nọ ya. na pepụl na-eme alụ akọwakwala ụrụ nọ nnukwute alụ ka ụrụ na-eme ihe ahụ mmadụ agwụkwala ụrụ na alụkwụ alụkwụ nwa na-azụwa ihe ahụ ka ọ biko ọsọ onye nkịrịnka dị ka tradishonal ked na-ekwu ya ị ga-afụ nwa gị ị nwere ike ịnụrụ nwa gị sef nwa gị nwa ịmụrụ be dị gị nwere ike jee nụrụ nke ahụ ilele na akwa ovubatakwa ofu ọbara alụ emego n'ala igbo too much kedu ndị gụrụ akwụkwọ kedu ndị doctors gịnị ka ị e ga-eme ka ala igbo dị mma yes o nwere otu ọ ga-ada akpọ ndị dọkịta onye ka eji enene ọbara ka ị mara na ya ọbara gị ka ị na-eje anụ bikos ndị ndị pipụl emega alụ dị iche iche ezonaghị ya mmadụ ị mara ife agaghị etichi ụmụaka na skuul don practice somewhere and hide wepụta ihe ga-enyere aka to societies ọwụ na anazi ele ọwụrụ na ile akwa ka onye ọwụ onye ọwụ na arịgara na ya onye ọwụ na-elebe akwa 120,000 ihe ahụ ihe ụmụ nwaanyị be anyị na-eme na ife ha na-eyi ezigbo akwa tiche na-ego ibe oke ọnụ na-eje ka enwe <laughs> e ime ọka <laughs> na-achụ osisi eji gada aka were rigoro a na-eje ka enwe ịmụ ọka ịfụ ha ete mbọ mewe na a na-eje ka enwe ịmụ ọka ofe gị akwa nọba n'ahụ hmm? emezie ya na-aṅụ biya iji afọ ụmụ nwaanyị igbo ha na-aṅụ biya 25 years kpara biya n'aka inweta nwaanyị ọwara na-aṅụ biya na na ebe ọwụ na na-eyi <laughs> anya onea ka o dosa bọtụrụ a ke gbaba nkịtị baa azụda ụkwụ elu ovada henry hmm? ndụwụsi ekene ngụ kresu kresupo <laughs> ume to god who made me you thank you very much onye ọwụda ndụ ka nna ada ụmụ adụ nke chariboy <laughs> so <laughs> onye sọrọ mmadụ ibe a na ajụnwa na anaghị ajụ mgbe ebe ka ọ lahara na ọ pụtakwara ụla ama obi okeke tuo nga ahụ You don't know when all this evil will stop in Igbo land. My brother, ọ ga-stop kama ise bich ọ ji akụcha ha ị na-afụ ihe na-eme ha ha nakwa na-eme ya na fri ya nwemere ụmụ nwaanyị ji akpara biya n'aka bikos uh, ya na ibo agwụgwọ na ibo nọrọ yes ihe mere ha ji adagharị be dibia dibia nke ala bụ kọrọ ha ofu akụkọ ndị ha laikiri onye na-akọrọ ha akụkọ ka onye a were nwee ike ịla ha ka ha nwee ike ichefu asịgo were nkwụ were nkwụ nye onye na-eche echiche ka ọ ṅụọ nkwụ were chefuo echiche ka o chefuo ibe na-agba ya na ife lot of people ba na-adagharị ebe ọ na-akọrọ kpololo <laughs> eh, akụkọ akpololo mpe eju ebe ahụ ụmụ nwaanyị eju <laughs> na-eme ofu anwansi ka e were ndozi na anwansi ya ka a nazi eme ka a sị na otu a ka the life of data area dị ọ gaghị awụ ọgụ ụnụ mara ihe unu mere unu ekwuo gị onwe gị maara njọ ahụ ị mere and njọ ahụ ị mere maara gị onwe gị obi gị na-agwa gị ya 247 the kama the master George ọ na-ajụ ọjị gị day and night every minute of the day na-arịmanyedịrị gị ihe niile ahụ ị mere gị ọwa onye mmehie eluo one mgbe ka iji atọ na mmehie ahụ ka ife ị na-eme m ihe a otu achị achịgharị ụmụ nwaanyị be anyị ka crayfish n'ime ụlọ ụka so na-eme ha deliverance deliverance gị onye jerela akwa nọgụ n'ahụ lechazi ya akwa nọgụ n'ahụ rie dị ego were gore dị ego goro iphone igochazi iphone inwetazighị onwe gị ọ na-eme gị ka ọ na nlọ ka ọ na ife ọ na-eme gị ka ọgụ jebe na dibia ka ọgụ jebe na pastọ hmm? ụwara na-egolozi ọgwụ ụla aṅụ ọgwụ ka ewerela ha ụla maka ụlọ anaghị agazibe n'anya chai alụ emego n'ala Igbo that is why you have a lot of uh, barren women in Igbo land o lele akwa ya ele ụfọdụ ka a na-eje esi ebe a ka adụrụ dị akwa adụrụzie ihe niile ibu na onye ahụ ala ya ebido na-evu ivu ike ya na-adụzi ka <laughs> ike ụmụ nwoke ị na-ene mpara ya mpara ya dịka mpara nwoke ị mara na o zikwere na nwaanyị fụọ <laughs> alụ na-emezi dis days i tell you ife na-eme ọwụ na ịmụta nwa ịdụghị ya ọdụ <laughs> ọ ya akwana na wele n'ụlọ akwụkwọ were were were dụọ onwe ya ọdụ ndị okenye ọ nọzikwe asụgo ife isi sọntịn ise sọntịn ụlọ na-abụ sọntịn na-anwụ na-anwụ na-eme ibe a bikọzi ndị nna anaghị eweta nwụzi ego a na-eri n'ụlọ ndị nne anaghị eweta nwụzi ibe a na-eri nwata nwaanyị dụrụ ya ibe na na were yara nne na nna ya nna rie o jeghị ekwunwụzi okwu nne ya nara rie o jeghị ekwunwụzi okwu the discharge that eh, native doctor today From hospital. you with my checkup. Ubaki is over again. Good on it, even doctor. You just have one more good through. Eh? ka onye ka ọ gwara na o ji enweta tu sekọnd chansị na onye na mmụọ biko agbaghara ya echi ọpụtakwasịgo na ọ native doctor onye ka iwu ọgbaka it is too much in university na nna ife anya anyị na-abụzikwa nke ikpeazụ a okwe ha anyị nghọta anyị nwewo ndị a na-eme aka odide odide anyị amaghị ebe anyị ji ebedozi debe edebe dis time ibe a na-ede ede ka nkụ eji edebe maka onye eze jizọs ka eji maka jee paịpụ ka eji edebe maka e chikelana ndị ka eji ede maka odegụba ubu na aisha to god who made me anyị ọnwụ na anyị kọwa ibe anya anyị hụrụ na soshal midia chi ga-eji chi ji abọ ka ọ ndụ eji polisi mee silenti amaghị onye na-ekwuzi onweghị onye na-ekwuzi ụkọ ndị nọ na nga anyị hụrụ ọtụtụ ihe hie ma ndị kụrụpa na mana siti ivezive anazighị ejegharị ejegharị ọtụtụ ife mere ogbejigodoro n'ala Igbo ndị wodegwu ndị dige. onwezikwa ebe na-ala ast kịta ụmụ nwaanyị ga-aga enu estend ka e wee satisfy ya data nwa boys ụmụ boys ya under age boys ya 18 19 20 21 22 25 years ya na-enweghị ife ha chọrọ ịlụ ụmụ nwaanyị ga ụmụ from 32 years above ga-aga every estend ka were mee ike ime ka ego ka were retain ụnụ andụ na-anọrọ chena otu ife nlacha si ya mee na ọ ga-adịgide ife na-eme ife na-eme oge ndị 14 years ndị niile a mụrụ oge a mụrụ traditional nwoke dị gbara boy anọ na-eyi ezigbo akwa na-anọ na-eme ka ụnụ nwa ọnwa na m ga-enye ụnụ encouragement onweghị ife onweghị ife yitere n'ezigbo akwa unu enidihi ya jeenụ mụọ mekaniki ndị niile mụchara mekaniki dat taim mechara nwee nnukwute ego ịmụ egbu ọnụba ee ndịgasị Godwin Motors naijiria Limited jee na aba ka ịpụcha aba pagogodo ha si wee bido lif ndị agbaala bọị ha ifụdịdị nọleji anyị nwere idevelopụ oyi ụnụ nwawu ndị a na-ala ụmụ nwanyị a na-evukọ ya ụlọ ọrịa because. ga ego vigo ọrịa ife ga-emekwe faba legit news the nation <laughs> nọ ịmụ egbu ọnụ na na na otu ha si bido from mekanik mecha wụrụzie ndị nwere nwegasị ma motos nwee trọk nwee lot of unu bido kịta yiwe ezigbo akwa n'ala ụmụ nwaanyị tọrọ ụnụ na-enye ụnụ ego onweghị ibe ụnụ ga ụnụ agaghị aba uru eziokwu ka m na-agwa ụnụ agaghị aba uru ụmụ nwaanyị gaa n'obodo oyibo na-anata ndị obodo oyiwe ego were na-enye ụnụ neka obodo ahafụrụ ụnụ dị yonga generation ahafụrụ ihe kwesịrị ijidesi ike aka na-agba mbọ na-eme anyị nwatọrọ ha obiọma ụnụ wuzi ndị ovu amụ evu ha ego ebe ọ na-akwara akwa ụnụ eje ihe ndị oyi akwa mara mma eji na-achụ ohi na-ezu ohi n'ebe ụnụ na-atọ ọnụ anụ Igbo anyị nwa na-ana nka anyị na-ahafụrụ ụnụ ebe ahụ andị ụnụ agaghị emenwu ya agụụ ji agụwa ụnụ ebe ahụ ụnụ ji atọ ọnụ ya too ndị ohi onweghị ibe niile anyị gbatara na mgbakọ unu na-eri onweghị ike adịghị unu eme netin eh? a na-agbara ọnụ mbọ na-emere ụnụ ibe ụnụ a na-ala ọtụ na-ala na-eje ala ụmụ nwaanyị tọrọ ụnụ baje evu ọrịa gbuo ụnụ ebe ahụ a na-enye ụnụ ego gịnị ka ha na-eme were enweta ego eji abakọcha ụmụ otu 300 groups agba ndụ na-ame ibe alụ dị iche iche na-ebute ọrịa na-eke ọrịa gbawa sọnde gị gba oge dere gị gbawa sọnde gị gba oge fọrọ gị oge na-abịa mgbe ga-agba ọzọ ike ji agba ọzọ aga ike agwụgo ụnụ a na-enye ụnụ bita na-enye ụnụ bita na-enye ụnụ odegwu bita ha ọdịka bita agbabeghị ụnụ ka a mara na ife unu ji arụ ọrụ ife unu ji wuru nwoke ọka ji arụ ọrụ bikọs ọ naghị arụzi ọrụ a na-asọpọtụzi ụnụ asọpọtụ unu kwesịrị unu teta ụla iri mmụọ na ife unu jiwuru nwoke akwụrụ ọtọ gbaga gbam ọ naghị akwụzi ọtọ a na-enye unu bita unu ka unu were na-aṅụ bita hmm? ka unu were na-azụpọt onye <laughs> ahụ esi enye unu bita ka ife ma unu were kwụrụ ọtọ onye ka akụkụ ahụ na ahụ nsọgbọfụ ahụ unu ha arụchazi ọrụ ọfụma ya ka unu ji evu ivu hmm? Eu não, né? não, não leio vivo. Bota aí às vezes a govrivo. É eu não sou govrivo. Ali que eu tenho tô vivo. Eu não como vivo. Eu não leio vivo, eu não tinha não, eu não, eu não vivo. Hum? Ada yang nyuruh bitu na nang. akụza ya na ovuru ivu <laughs> nna ama na mana ovu okwere ivu ha biko ọsọ o jidere ofu amagha na <laughs> ọkpa na mawa ibe ya ka ọ sụọ mba ji na-atadete na onweghị ibe o ji atadete <laughs> nna so jeenụ chọrọ ibe ụnụ na-alụ chọọ na ibe ụnụ na-alụ were na ụvụrụ ụnụ lụwa ọrụ ụnụ ejizi na-amụ ụnụ eme ibe were na ụvụrụ ụnụ lụwa ọrụ ụmụ nwoke a anaghị ụmụ nwaanyị tọrọ ụnụ na-enye ụnụ ego ụnụ a na-eri ifere ma ukwe ụnụ nwaanyị na-enye ha ego anụ igbo today nwaanyị na-enye nwoke ego na ụnụ ufe the kingdoms agwaọgọ dịwara gị n'ọba is in London today ọmaka meele ya o jego london london wụ sekọnd naijiria to god nna ụmụ jenereshọn ụnụ ka ụmụ nwanyị na-enye ego anyị nwa na-enye ụmụ nwanyị ego ụmụ nwanyị anyị nwa na-enye ụmụ nwanyị ego mgbe m nọ n'aba jee na Port Harcourt road niile ụmụ nwaanyị ọgwụ na na ego traditional woged mara na ịnọọ nda aba mgbe traditional woged na-eme exist ọmụnwa zụrụ ha nche mụnwa ha na-enyefe ego ha na na-arụ ọrụ ka jake na-enyefe ego obi ya nji arụ ọrụ ahụ na ike nji arụ ọrụ ahụ na-adị m enye ụmụ nwaanyị mara na-enyefe ego ha na-eri mhm. kịta ụmụ nwaanyị ahụ tọọ ụmụ nwaanyị tọọ nụziri jenereshọn anyị hafụrụ ụnọ na aba na n'ala igbo o meghị ebe ụmụ nwoke na-alụ <laughs> ị na-afụba ụmụ nwoke dị 19 years onweghị ibe na-alụ onweghị ibe a mụrụ onweghị ebe nọ na ụvụrụba sọsọ ivuru amụsụ ka nwaanyị tọrọbara ya 3000 hmm? <laughs> years of history ọsịsọ ọ ihe nọ n'elu ya <laughs> 3,000 years of history or even nọ n'elu ya mana mata ya eze aga kedu onye bụ ụzọ yibedo akwa ihe na-edidi ihe ọmụbụ ụzọ mmadụ mata ya asị mma were ya dịkọreti ya ndị ọcha mere anyị ndị ọcha mere anyị nke ndị ọcha mere ochekweghị na akwa ete ka e kwere ya akwa ka traditional nwoke nwa akwa etekwere nke m bụrụ ya na akwa etekwere akwa na so alụ dị iche iche na-eme n'ala Igbo ụmụ bọyis ya ụmụ ya utu ya onweghị ebedoba n'ụvụrụ ha amakwụghị ejide osisi ka akụọ ntu ntu na ahụ aja ba ha eme ya amụkwụ ịsụba kụọ ntu akụghị ọsọ ya ntu ahụ biko ọsọ ewere go ego mee ụvụlụwa ụvụlụba buo ibu ụmụ nwaanyị na-epi ha ụmụ nwaanyị ka go any extend anata ha ndị shuga va ego ewere nye ụmụazị ya ndị shuga dadive um ụmụ nwaanyị ọrịa ụmụ um nwaanyị pas ya ya tụrụ ụmụ yutu anyị anyị enwezikwa ha ni yutu anyị enweghị ni yutu naụ. na-adịghị ngeji nwanne alụrụ ana otu alụrụ ana ọtịrị alụrụ ana n'elu yutu anyị nwere ụmụazị be anyị na-ezu ohi ọkụkọ ndị enyere 6 to 6 enwetakwaba ebe a na-aṅụ kaikai <laughs> obodo eburube maka ebidogoroba abịa na ababarie ego gbarie ego ebidoba abịa n'ọnịcha fa gbarie dị ego ebidoroba abịa na Lagos ego mgbari ha na vileji na-epigharị n'okwu mmụọ dị iche iche eje ebe a ṅụọ kaikai eje ebe a ṅụọ kaikai eje ebe a ṅụọ kaikai obodo na anya suno na a ga-enye ndị dị otu a sis francis ọ na-agbagharị mana ọkụ ha na sis nke mgbede anwụdokwa ya ebe a na-ele kaikai <laughs> nkuri nkuri <laughs> na ihe na-akpa nwoke nnaka benatara nwoke ọ naghị na-akụzi izu ọ na-agba logologo ọ na-agba onye a na-anabe ya ịnye eme ntuhu ndị igbo anaghị etuhu n'isi ebu ebugo ya na ọ ya ka ị e ji hapụ ndụdo na ebe a nọrọ na vileji ọwụ na ọ naghị na-akụsi isi mgbede ọ dịrị ha akụgbofe 5 ha agbawa bikọz ama na ibe ahụ dị ya last hope obodo ejekwa ịba na civic senta ma ọ na họlụ obodo enwere ebe enwere lụchara dịka pol ewepụ ha na ha ebe ahụ eke ihe dị ya <laughs> onye nọrọ ebe ahụ izizi enye sistosis tugod ara gị ka ọ nọkwa ebe ahụ egen oje na-ekipụzi taịm onye na na-agba emume gị afrịkan taịm <laughs> klọk ya je na-arụ ọrụ stedi hmm? ụbakịrịso ma ikenna ụmụaka mewere gị n'orie na ahụ na nkwọ na eke iji adụkwara ka echi maka na echi anaghị agwụ agwụ ebe isi enweta ego iji awụ m to God who made me ayo ma mmụọ niile gị na ma mmụọ niile m na-abaso ma mmụọ niile nọ saịdị be anyị niile faje na-etiri ha ego na data because spend more than enough ọ dị ka ị nwere ego to God who made me and you. But when you want to spend the ego now watch a traditional worker, the one nega jehna koge. Mmụọ na-emere ibe ga na-eprovidere gị ego. Mmụọ na-ekpe ikpe nkwụmọtọ ga na-eprovidere gị ego that time. Mmụọ na-emere ibe ga na-eprovide kwuru gị ego because anyị nọghị na ịnọghị na wrong way. I think get on na right place because ihe anyị na-eme bụ ibe tara onye na-ekwu eziokwu na ya nọsọ nsọ ya adọga na-eburu apa mma <laughs> ịgwa onye igbo eziokwu ọchọgharịwa gị <laughs> ịmụgboro neba chọrọ ịma <laughs> god who made me jee gwa onye igbo eziokwu onye aba ndụ ndụ ndụ vụkọ ndụ chekọrọ ibe dọba na ahụle ibe eji amụ nwa mhm. a na-eresi ya ndị na-eme asụ ibe e, ka asụ ibe ihe ma kingatọ atọ. ndị dị otu ahụ jebe ebere na-achụgharị traditional ged a na-agbara traditional a na-emere traditional ged mitin na WhatsApp grupu mana a gwara na mitin aba na-emere na WhatsApp grupu na ọ nọnọdụ ka ebe a na-agba izu onye a ga-esi anya nwa bụ ụmụoke ụmụoke na-eme mitin otu a ga-esi anya ya nwa busu mgbịrịmgba n'ọnụ so that ọnwụ na busu na-abịa mgbịrịmgba ahụ na-akụ gbagam gbagam gbagam anwawo oke amara na bụ na onye ilofe na-abịa nwee ike dọji so emechago the meeting the meeting were du oge n'ọzi onye ga-anya ya dị nwa bụ mgbịrịmgba n'onu ebe a ka ikpe nọ ebe a ka metin nọgwụ ebe a ka onye ọwa na bido nyebe excuses ndị nwunye a mụrụ nwa ndị nwunye a nọ n'ụlọ ọgwụ ndị gbajiri ya aka ndị na-agaghị emenwu ya <laughs> so chairman nyere ọda nyere ezikuzu vice chairman nyere ezikuzu sekretari nyere ezikuzu ndị isi oche niile nyecha ezikuzu hapụziele hapụziere traditional ged na oke na ọchịchịrị na ụmụ ụmụ asa nwụrụ hapụziere ha mitin ka ha mechie traditional ged mechiri elefe mitin so na mitin agbasago ebe onye isi oche anọghị osote onye isi oche anọghị ndị niile na-achị achị anọghị ya <laughs> mitin agbasagoro na onye ọbụla na <laughs> ụbọchị ọzọ ma mechaa ọwụ na ndị nọ n'ụlọ ọgwụ nọtacha ndị chọrọ ịgbụ nwa mụcha nwa ndị niile mere ife niile mere eji mee skuuzu <laughs> ha nwetacha detem mitin ebidokwa so till next time emechiela ha mitin onye ọbụla gbasasị ya ịbụ ezi mmadụ gịrị your family chai alaki anyị ịnụ mmadụ to god who made me anyị ebe ahụ mara mma ije hmm? ịdị gịrị ebe ahụ mara to god ịnọnwụ ha with their weather ibe ọzọ wee go ebe a dịka ọkụ mmụọ sọsọ sọsọ the weather chọrọ mụ na mana ịgodo e ebe God <laughs> ume unu na-ekuru nwa ọkụ ka unu na-eku unu na-ekuru unu na-eku ọkụ mmụọ ndị ọ gbara gị ụlọ ahụ <laughs> nchi ọtọ ọkụ talk more mmụọ dị n'azụ medugiri <laughs> afụta medugiri obodo ọzọ iji ahụ nwa walk more. because who's walk one? Who's walk more the bone? mmiri niile na-agba na meduguri mmiri ọkụ mmiri ọkụ ebee ka a na na-esi ya ọha ndị mmụọ na-esiri unu mmiri ya e. so egodukwu ebe ahụ onye ụwa na-alụrụ meduguri erugobe mmụọ to god who made me and you nwanne ị kajara akaja ịwa ọkara mmadụ ọkara mmụọ hmm? aga na-azụ gị abịa 247 na meduguri ya e. as long nọ ị ebe ahụ ụtụtụ ehihie na anyasị every minute ndị kọstọma ji na-abata na shọp bụ na-ego gị abịa mụkwa na-agwa gị ụmụka m meere gị ofu ugboro ka m bịara madogiri <laughs> abịakwaghị m ọzọ <laughs> <laughs> togod aka ụmụra gị togod gwe obodo ọzọ ije anọ gị maka ebe ọ na ị bịara ije na-ekuru fresh air fresh air and ikuo fresh air ojejie ya body system military ka o ji achọ ka kwa strọkchọkwa gị to the structure of ndị na-ekuru fresh air If you go how can I do go dry with the data dried air If you need glue fan more air condition if you isukwughara na moto bata mkpụrụ n'ọfịs gị gbachi see everywhere buy fan ma ọ gbaghị air condition so going. mara go gị ahụ ijeghị ya n'ọnwụkwọ with the natural natural air natural fresh inediri integration more orientation at least one month before your your climate call your immune we adopt the climate or oh, climate change mm-hmm. <coughs> I'm go to mm -hmm. I'm gonna be okay thank you very much <laughs> eje kuona mije to god who made me and you <laughs> have adopted with the weather. is your okay adopted with the weather? ị na ha na-asụ langweji dị ya mmụọ dị ya ji ekpe ige ego maka na mmụọ bendị na-asụ n'onu bendị onye ọwụ na-asụrụ asụsụ mmụọ wụna t god <laughs> iji kiyi ebede ahụ kana na nkwa <laughs> ị na-ekpokọta ego <laughs> tgod god ebe ahụ amaka oge m bịara dị ya ndị niile na-ebe ahụ kpatachara ego n'oge ebidoro gbawa ọsọ nna ama na isiri ike ebe ị ebe survival dagburugwu onyinye ọnwụ ibe niile a mere na e survive ya na ọnwụ dị ya nwanne blessing vaje even that is ngozi vaje adị too n'ebe ị nọ ụfọdụ ndị be anyị gbara ọsọ maka um, donatus igbokwe agbawuru ya ebe ahụ so anyị eluzu ha na donatus igbokwe na ndị ọzọ narabụ ọsọ so ị kajara akaja nwanne mmadụ ịgba ọsọ mgbe ahụ big fish nara ọ gbara ọsọ titus be anyị kwa ndị nọ na amadụ belowe amara nna chineduhe eh, ma onye buchi ihe ọka n'ebe ahụ most ya ndị be anyị na ebe ahụ well well well mụnwa gara ma monde market gaa baga road gaa mmadụ belowe gaa ma ebe a na-akpọ mmekara ka ọ gịnị agara m many places nna abụ ụnụ mara mma yes ya boss is e in jiw agachakwuru m ụnụ ụka ụnụ ahụ mere katọlik chọọchị jiwa barak hmm. agachara m ma bụlarị kwọta ma mpọmpụ mariva ebe ahụ mara mma ụlọ haziri bụ ụlọ ọfụma watching from Cabo Verde island nwanne the god who made me and you I see you ho gbazi okenze agụọcha ee eh, ụmụaka mere gị na Cabo Verde ndị obodo ụlọ ahụ mara mma too much eh, ọ bụrụ na ụmụazị ya ji ama na ha wụkwara ndị be anyị <laughs> n'ọdịrị ndị biafrance bụ ụwa ka ebukọrọ ha dosa ha ebe ahụ ọ na na ga-eche anya to buy ya, side buy ya ai e bido na-anụ ma mana anya mmadụ ni spen ịghọtago mana lo e ịlụrụ ya ha agwụ e dire me kpolo onye na-asụ lo lo nrụ ọrụba ncha na agu na asụ igbo onye ha na translate rive na na portugese go ba ya na a ka na date angle na that triangle kwesịrị ifesi east na o kwesịghị ifes ya ọba anyị ga-esi bukọrọ those people do ha nwere spanish some spanish blood mana anyị onwepe anya ndị ojii ga ha so a ga-atọnụ ga-atọnụ ha na that angle that ihe ma ha fes ha na east kwuo okpuru okwu n'onu na ya anya ha ncha niile ji afụ dị angụlụ fụkwara na atọnụrụ ya jezie mara dị na eji tọnụ ya ha na-egezi ntị ọ na-ababa n'ime na-ewere ọnọdụ ọ ụmụ anyị wụ ibe ahụ so anyị echefukwaghị ha na-etiritikwa ka one of the of us onwe nke ị kpọtara ị na-agwa ya n'ọkwanụ from be anyị ka esi were buru ha ịghọtago aha not from by but their ancestors from Igbo. Ezoka Nagwago. Oh, what then they pay you to visit there because Africa to 55 or 56 countries. Ejelu better 10. So if I get a believe. So one day, on a very good day, more guys go there. But one day, I'm a West African tour. ogoro 55 days ka m nọrọ na ich country obodo fọ ibe na-agụ m agụ ije bụrụ gabon bụrụ cape verde efụrụ equatorial guinea fụrụ ivory coast obodo fọ a na-agụ m agụ ije ndị ich de m gara each one m ga-adụ very much happy m ga-enwe aṅụrị ka onye winụrụ lọtrị because evu m something o nwere ihe m bụ n'obi were aga and lu ya na m ga-eme ya wee ife dị ya ọmaka hmm? ọmakamela ọnụ mebi ndị um, ụmụazị be anyị evuru from ụga airport ma ndị Isuohia ma ndị Ekwulọbị ma ndị Nanka ma ndị Igbo Ukwu ma ndị Ikenga ma ndị Amaezu ma ndị Ezinivite ma ndị mgbọrọgwụ saịdị ahụ achịnaba ọnụ ụga airport ka esi bukọrọ ha drọpụcha ha ebe ahụ niile so maybe some of them na ha wụ ndị Cape ya so one day we shall meet hmm. aga m akọrọba the story because ụgwọ nji ha nwa ụgwọ nji ndị anyị tọrọ ịdrọpụrụ ha dị meseji ọsọ vajee n'ala ụmụ nwaanyị tọrọba na-eme ndị ovu amụ evu ha ego jere na-awa kekọrọ ụmụ nwaanyị tọrọ ụnụ n'ala lacha ala were na ụvụrụ ụnụ kwesịrị iji mụọ ibe ibe ji enyere ụnụ aka were na ele ụmụ nwaanyị mhm. ịlafụ ịlakwa ịlafụ ịlakwa bụzie ya iburu amụ na-eje ka nkọta ovu amụ evu ha ego ihe akwa nwaanyị kwala ka iyi ndị jenereshọn ovu amụ evu ha ego ụrụ na-ala nwaanyị tọrọ ụrụ ụnụ afụbeghị ibe enyeghị nwaanyị tọrọ ha ịmagoro ya enu emelacha enye ha ego ego iji ego akwa na ụnụ ji emegide akụba m ụnụ ha ma nọ na onweghị ibe gbasara m na ndụ ntọrọ agafego m steji ụnụ ụnụ agafego m steji ụnụ chọọ ebe m gafere hapụrụ ụnụ gbujisienụ ya na ama echi ha azụ enweghị m ike ichi ha azụ to 20s or 30s <laughs> so anyị ahapụgoro ụlọ dị unu ụka kụrụ isi enu ya ụnụ chọọ kụrụ isi enu ya ama obi <laughs> agbago mba <laughs> anyị ahapụgoro na ibe na-adịghị eme ụmụ nwanyị nwaanyị du nwaanyị wanyi nwere ike du 50 years o jeburu obere nwa ogolo ya akwa nna bịa na akwa ya ngotere gị bịa na ihe ngotere gị ọkụ ịlaikiri ya ọkụ ịlaikiri nke a ọkụ ụmụ nwoke ofu amụ ebughị ego ọ maka iji ihe ego ga-eji akwa ahụ ka iji ya oke na ewetara enye gị iri a na-achọ ka ụlọ dịka 50 cent ma ọ dịka Chris Brown a chọrọ ka ụlọ dịka pdd ma ọ ichefu eh, onye mhm. ka esi fukọrọ nna nna ndị ahụ jele ebe dị ya na-achọ ka ha dịka ụnụ ụnụ na-achọ ka ụnụ dịka ha akpọ ọgụ nkịta gbakwa gị bingo ọ ka mma na akpọrọ gị nkịta ka iji aka gị <laughs> eh? ndị na-achọ millions of people na-achọ ka ha dị ka ụnọ ka ụmụ nwanyị ya eh, ụmụ nwanyị tọrọ ụnụ na-achọ ka ha mee ụnụ ka ụnụ dị ka ha hmm. ndị a na-akụrụ egwu amụtaghị egwu <laughs> ndị a na-agbara mbọ ụnụ nwoke akpa azụ takọrọ ihe niile nọ na <laughs> nkịta tara ụgbọ anyabara ya n'onu oyibo ụnụ nwa mkpi bunyela ibe laa nne ya oyibo ụnụ hmm? ibele anaghị eme ụmụ nwanyị ibele abịanaghị eme ụnụ nwawa ụmụazị ya n'ala ibele anaghị emego nwa n'ala nwa ịtọrọ ọ bụrụ na nwanne ha nwoke wee ibe ahụ hafi ọ na-epeta aka mana ofe ibe ka m ji ife na-eme ya can't get restricted from sharing. Don't worry, oh, don't worry. Respect and greeting to you, to the great Mukedu Rudenka. Oh. eze nwa nkwugharị nze ụmụaka mere shalom shalom afro m simbụlụ na ihe ma gị ụmụaka my brother love iso ya akaụntụ restricted from agụkwa restricted ịma agụghị m akwụkwọ mana eji m edeta ihu i mere ibe a Mm, mana na-akpatazi ihe onye isiri chọọ <laughs> mana that I tried as eh, onye gara primary six so your account is eh, got restricted from sharing n'udo dị ịgbarigo na ịtrịarị mhm. onweghị iwu na a ga na-ashịa anyị nọ ndụ chọrọ ịshịa anyị ga-ashịa anyị ọtago meaning you can't share posts. Don't worry. Don't worry. so ibe na-eme n'ala Igbo a na ụmụ nwaanyị na-elezi akwa n'ọba n'afọ ọtụtụ ibe na-eme ka a were nweta ego wee na-asatisfai nwoke ahụ mara mma John Akụnna ọmaka mere gị my brother hmm? ibe na-eme n'ala Igbo nke ikpeazụ a anyị nwewu ndị okenye hmm? nọrọ n'oyi were na-ezibe ozi na-ezibe this message from cold to the rising sun hụọ na anụkwa ntị ya dụkwa hmm? ụmụ nwoke be anyị na onweghị onye chọrọ ịrụ ọrụ onye ọwụ na ibidola abịa kịta orikpe ego abịa gị ọ dịka ihe a adịghị before ndị otu anyị na-achọ ka ebidola bidoro afịa mana onweghị onye ebidola because ego eji ebidoro anyị afịa adịghị that time many people gbagidere mbọ from nothing wụrụ something today iji evuru nnukwute ego mepere mmadụ afịa under two years ọ dị whole money ị na-ene ya ọgba nkịtị origo na origo <laughs> somewhere somewhere Malachi ụmụ ọ traditional nwoke dị anụ a na-agba egbu ọ na-akpa nri ụmụ ka na-akpọ traditional nwoke dị Anwa na-agba egbu ọ na-akpa nri n'alụ ndị izọgụ letuo nga aba so ibe na-eme n'ala Igbo nke ikpeazụ a ka a na-ekwu maka ya hmm? karịgo n'ofe ya <laughs> a na-atụkwado egwu <laughs> ebughị mgbe a gwakọtara m ibe a gwara m masobụ na m chi ime nke a eme nke olu mgbe m natara na 2021 ọdụ nka ịnweta onye na-abara gị mba na soshal midia <laughs> wit kọndishọn ya edo ha ama na ọgụ tie ya ọba ka itie ya ọgba ọnwụhụ so many people na-adụ frustration na-aba mbada na social media ije ha eji social media life were compare ihe you know <laughs> so ya ya na ha atụ egwu ọ bụrụ na asụ ka anụwa ọgụ obodo anyị awụ one of the one of the ndị onye-ese ekwu ya ịlụ ngwa ọgụ na-elesi ụwa niile na-anụ ọgụ obodo anyị a na-emezi biznes ike dị ya ntọta ọgụ n'ala igbo na e, ewere m ego golo ngwa ọgụ jidekwuo orie ụgwọ ịmụrụ m ndị be anyị ahụ adịghị ndị ọfit esi na ị na-anọ famili wuo ọya ga-eji ebe ahụ egwu na amụ ka a na-eme ebe ahụ onye sọrọ mma apụta m ịhụ adreesị nke ọzọ ọzọ adịghị ka ihe na-eme nne ọmaka meere gị n'orie na ahụ na nkwụ na-eke ije eche ji afa gaa sọmụ <laughs> asọmụ amara ji ya ije eche ji afa gaa <laughs> amụghị ihe njiri jiri ekwu ihe m na-ekwu maka oge m ji achọ ihe m m ga-eji hama kụọ ọgwụ ogwu ọ mmụọ ga mmụọ na-eme ire achọghị <laughs> m ikwu something maka ibe si n'ọnụ afụta ibe si n'ọnụ afụta Ifrem agụji egbe Ei! Uma camela aqui Uma ao tradicional um quede. Branchu do denke. Quede no bago um cuega. Hum? Um quede. Um jere Na patrolo o na anibu. Ma everywhere. Ma na Udu denka Germany. Udu denka Holland. Udu denka bago. udude nke enugu na nka udude nke na agụle enweghị ebe udude nke na-adọ ha ndị hmm? aka na-aga mmụọ aka na-aga mmụọ skuul ka m mụtakwuo a lot about this udude nke because ị wọchị ya 200 no olohu 200 years ọsọ gbagoro 200 years enyere ya ya anọda ụbụrụ a na-akụziri ya ya anọda things ekweghị enye anyị the teachings of uh, the teachings of uh, Nwokedi ekweghị enye anyị the teachings of uh, Ududenke ekweghị enye anyị the teachings of eh, nwunye Ududenke because the reaction of nwunye Ududenke ka anyị na-anụ anyị amaghị afa ya a na-akpọ ya haba haba and ije na linguistic ịchọpụta ibe wụ haba haba awụ ha asụsụ Igbo ebe e nwetara dịtara ihe ụmụahụ ebe e nwetara dị okwu na ugwu Hausa haba so azụ na mgbe a na-asị gị eri oge ịfụrụ e ndị awụsa kaba ji ụta na-agbagharị because ndị awụsa ihe bifo enye ha egbe ha na-agba ụta so ụta ka ha ji agbawa isi ndị mmadụ that time asị mmadụ one ka ebugoro ndị awụsa ahụ gbara ụta n'ala Igbo so mmụọ ahụ megidere bụ ife mgbe ebikwara ha egbe disem mmụọ ahụ na-emere ha bụ ife na data ahụ agụrụ udude nke ahụ agụrụ nna nka agụrụ nna ndị nka ebe ahụ nna ndị nka bi asị haba iburu trela bịa ọ daa mmiri iburu ngwa ọgụ bịa ife ime ise ndị sojas ha ncha ya ekwuo emegidesi haba so na ebe a ka esi gbawazie the place haba haba agụrụ na agụrụ ka o mere ọwụhụ na onweghị mmụọ a na-akpọ haba ya nne nwanyị nwunye udude nke udude nke na nwunye na-eme ibe ha na-asụ haba science and wonders ọ na-eme science and wonders the ancient that remain ebi ebe ahụ ịfụ sayensị and wonder before igbogocha enugwu na nke gbedacha the valley agụrụ ị mara na ife dụ ife dụkwa ịchọọ ịma na ịchọọ ịma na ife ọdụ n'elu ụwa na ife dụkwa bịa tọrisi na agụrụ na na nke kpagharịa ebe ahụ mana duto na-ekweghị enye anyị the teachings duto na-ekweghị enye anyị the teachings of ebe a mụrụ anyị a na-enye anyị the teachings of uh, ibe nọ n'elu ịnwụchie anya eme ihe a enweghị ike ịtọ n'ụlọ ka unu jee n'ụwa ọgụ that place amaghị ebe unu mere that place is a holy land that's up the mountain down the valley and the land and the sea n'enugwu na nka the mountain the valley agụrụ ebe ahụ and the land agụwata and ebugasị ya mmiri niile ahụ dọrọ ebe ahụ ide mmiri nwanne ebe ahụ horiland ife na ebe ahụ were helikọpta gbago n'elu ma ọ drone sela anyị vidio wepụtara anyị ka anyị nenekene ife ahụ di beginning of the teaching ka ụnụ mara ebe ụnụ nọ the wife name is nne mmiri ee ah, oke ọmụme ebe ahụ ka esi were mmụọ ebe ahụ ka anyị niile si anyị nwawa ụmụ chukwu bifo ndụ ndị a wetara anyị ụka anyị na omenala anyị ụka ide mmiri ahụ data ụka ide mmiri data religion ahụ wụ the same religion everywhere ebe anaghị egbu eke den ndị mbiara mbịa bịawaziri ebe ahụ bịaziri mewezie ekenekwe ndị ụka ọ mgba a ka eji wetaziere anyị confuse a sị na anyị nabụ eme ihe niile ọ na-awụ ọkọrọ anyị na abịaziri confuse ode langweji onye a gwara weta nke ọ weta nke ọzọ onye a gwara weta aja ojeme ihe so mgbe e wetara anyị ndị ahụhụ ihe ma anyị abido na-eri dị eke for example ndị Abakaliki na ndị Enugu na-eri eke and ha bibe anyị ahụ ndị ọka preserve enwe E nwere ndị bi n'ọka na-eri enwe ha mana anwụdo gị apịa e ime gị ibe a na-eme ihe a so enye ha the teachings aṅụ mere ibe na-eme na ji na-eme mana m nwa traditional nwoke dị nwa urude nke mmiri kingdom ayọgo m ndị ichie ka ha nye m data wisdom knowledge and understanding ka m nwee ike try a little bit so that ndị anyị ga-ahafụziri this place ga-enwe kọmputa brain nwee ike ime ibe niile ahụ ọbịa to exist onye ka ọ na-awe na-eme ihe na-awụ ọchị ndị na-ahapụrụ ihe ka ịma e na bụ na-akachi kwa. fa nakwa ha akachi fa na ha akachi <laughs> onye ka anyị ji eji anọwa na ha ana anyị ji alụ chịchịchịcha ya wibe ma ha alụta ya kama anyị awụrụ ọkara mmadụ ọkara mmụọ isi ọtọ kama anyị awụrụ kwuori mmụọ n'onwe anyị ma ha megide ibe a ma mechaa ya onye nọkọta ụmụ ha nọkwuru anyị ji akọ our own history until the lion know how to read and write ịma na ọ ga-ede the history of agụrụ na nka na nka eji ha akwụkwọ na nka ọwụrụ nna ndị nka ndị onye nwenwe nwa agụrụ ahụ na agụrụ ibe a na-akpọ agụ agụ ka ekele ntọna na ndugbu owe agụ ịkpa ọzara ịkpa agụ ọzara onye nwa mere ebie gbowụ na ịbịa na nri enwere obe agụ ịbịa na ọnịcha enwere obe agụ ịbịa na agụrụ enwere obe agụ ịbịa na nke enwere obe agụ ịbịa na isuọbịa enwere obe agụ ịbịa na igbo ukwu enwere obe agụ enwere amụ agụ enwere ụmụ agụ enwere nkwụ agụ ibe niile ahụ owe eziokwu ị na-akwụ ụka m na-akpọ obeagụ ndị obeagụ agụrụ ada na ga gị obeagụ be anyị ka ị na-ekwu ndị obeagụ alọ ndị obeagụ kpọọ vileji ụnụ enwere agụ enwere agụ vileji ụnụ ọmụọ tradishonal nwoke dị nwa udude nke mmiri kingdom ife ngụrụ <laughs> praịmarị sis. ndụ ji ego spọnsọ ụmụfa ụmụfa nwere gaa yunivesiti ga nwechaa bren mana anwebeghị bren m nwere so I carry everything nke be a hafụrụ ka m vukọrọ developụ onye ọwụrụ ibe ọwụ today tụgharịbịazụ gị ọzara ọha ọzara ama ọzara ọzara nkene ọzara akụkwa ọzara ọzara ọha ọzara ịghọtago ọzara izu ọbịa ọzara nkanụ ọzara ebe a ọzara ebe a ọzara awụ ha aba mmadụ ibe awa ịkpa agụ nna nna nna unu gedere <laughs> Lions joke amaka mewere gị onye nwe mere na ndị izu ọbịa mkpu okwu na izu ọbịa kwa edelidi na dia platforms ndị ọzara izu ọbịa bịara na-ekele mụ nkwụ agụ nna agụ na ọzara awụ n'ofu aha ofu minin ụnụ ọnaji akpụ aka na n'ọnụ ụnụ asụ na ofu onye mụtara nwa ọzara ọkwa asị ọzara agụkwa agụọkwa ndị mmadụ bịara biri ebe ahụ eche ịma ebe bi n'ọzara ịgụọ e ụmụnna ọzara awụghị aba mmadụ ezi ọka awụghị aba mmadụ ụmụ eze awụghị aba mmadụ isi akụwa aba mmadụ <laughs> abụgo m ndụ na-azụ isi akụ mana afọ igbo mana ugwu awụsa isi akụ seko onye awụsa ka ọ wụ so isi akụ nwere ike wụrụ afọ mmadụ ma ọ akọrọ dị isi ya kọrọ so a bụrụ na e nwere ndị bụ ụzọ were kọrọ agba ọhụ isi ya kọrọ so enechi ife niile ahụ ewu na ọwụha afọ mmadụ so ọ na-akọkwara dat stori maka tradishonal nwoke dị ya ka akọ Mm-hmm. obodo ọhụụ na-agwara gị na nne jukwara mụta na nka ọ mụrụ amakọ amaka awụghị ahụ mmadụ amakọrọ amakọ njikọ ọka amakọ ejikọ mm-hmm. ụbọchị nji akọ nke emevu ha ma were fụta so that ndị akụrụ m obodo obodo ọra m batara akọsasịa m dịzi kọktel akọọla ụnụ kọkambol nye ụnụ the real history nyere ụnụ aka dozie isi obi ụnụ onye ọ na-enwe ike ịza afa nna ụmụnna otu ahụ ka ọ dị so eweta ụmụnna 10 enye ha one village eweta ụmụnna ibe enye ha ihe ọ mmakọ ka amakọrọ njikọ ka ejikọrọ ụnụ ya creation ekere iji unu were mmezu ibe so amaka mere nwoke amaka mere nwaanyị alụ na-eme n'ala igbo onye ọwụna mara oke n'ọrụ o ketere ya na-alụ onye ọwụna mara oke n'ọrụ ya ya na-alụ ọ gwụrụ anụ ka ọha n'ọnụ maka ọzọ eme eje ọrụ mgbede ama obi okeke a Hmm? even Enugu there is Obago efugolie no oke nwa okeke nwanne Amobi okeke gona obi ọ na-emekwu nwanne we also have Obago na agbụrịgbara nke oke ebe Chika baa Chika nkwụagụ mụnwa nkwụagụ nke mụnwa Obago nkwụagụ Chike so a na-eme ndị Obago agbụrịgba Ndị n'obe agụ agbịrịgba na-ahụ m nwa na obe agụ gị nwa a na-eme nwanne ọ na-atọ ejecha gbachaa nkwụ agụ na nke abịa gbaa nkwụ agụ izu ọhịa gbaa nkwụ agụ ebe a na-amụ ibe a ọ mara na anyị mara mma na ọ na-abịara wepụ anya anyị ekweghị enye anyị dị tichin and iwere dị tichin ọ mara ezigbote mma ebe na ibe na-eyunite anyị karịrị ibe na-edivaịdị anyị mhm. oke ọchịchọ mere anyị kpachapụ anyị n'ọmarịcha anaeze <laughs> eh? kpachapụ anyị n'ọmarịcha anaeze dị good structure ndị nna nna anyị mechara hapụrụ anyị n'aka hia ya ka anyị na-echefu isi obe agụ buru ibu ebe ọwụ na obe agụ obe agụ obe agụ obe agụ ehe okpoko iwu okpoko nwere okpoko ahụ ha afọ mmadụ asụ ụkpa na okpoko gburu ntị jiri ya <laughs> enwere ndị na-ekpokọ akwụ <laughs> enwere ndị na-ekpokọ ibe n'ọbịa ahụ na-agụ na-agụ ndị ibe a na-agba ya mbụ na-agụ nwa agba agụ niile ahụ sọmọfụ agụ nwa agba awa na ndị a na-anatara okpoko ebugo ya na so a na-ekpokọ ibe egbuke ma oze ma ọwa okwe ma ọwa ome ihe a na-ekpo nwere ndị na-ekpokọ ibe so ndị ahụ ebe ahụ a na-ekpokọ ibe ebe ahụ a na-ekpokọ ibe ebe ahụ a na-ekpokọ ibe ndị okpoko ahụ ndị okpoko okpokọ okpoko ụhụ okpoko okpoko ha na-ekpokọ ibe ndị dị ebe a na-ekpokọ ibe a na-egbutu ebe wụwa agụ nwa agba ebe niile ahụwa agụ ma ndị na-azụ anụ bịa ndị na-azụgasị ụmụ anụmanụ egbuo ibe e nwere ndị na-ekpokọ ekpokọ ekpokọ ibe so okpoko ahụ ha bụ mmadụ ibe ahụ ibe a na-eme dị ife ndị ha na-eme dị ya bifo ndị mmadụ bidozie the the the people bidoro wu na ebe ahụ ndị na-ekpokọ ihe ndị izivu ụzọ biri ebe ahụ ndị na-ekpokọ ihe so okpoko ahụ ha bụ mmadụ isi grupu group of na-ekpokọ ihe ọ dị ka ọha afịa ọha ọha ọfịa ka ọha afịa so okpoko okpoko ụha afọ mmadụ onye na-amụtakwanụ ehe ọwụ na okpoko ụha afọ mmadụ so na nwe ịmụta nwa ebe anya okpoko togoro ịmụta nwa be okpoko hafụ nwa ahụ ka o too o tolite o ji ewere egbe bịa gbaa gị n'isi gbowa ịnechara abụ ije ada ya the abundance of name ibuhe emeka ibuhe Alize, ibuhe Kengu, ịbụghị Amobi, ibuhe amarịcha abụ iji abanwe ijeba ya ogbogo <laughs> nna otolite <laughs> ọgba ga-egbe mara na ọhụụ m nwa traditional nwoke dị ịmụta <laughs> ma ọ baa ya isi akụ ma ọ baa ya ụmụ eze ebe ahụ mmadụ ebe ọ na Israel wee ahụ mmadụ many people na-azụ Israel mana ibe ahụ na-anaghị awụ ha ahụ mmadụ omeghị onye a na-aba ya so na <laughs> <laughs> ka anyị mee eksperimenti ka <laughs> hmm? anyị bido na go ịmụta nwa be anyị ofu ahụ abiri na okpuru ụka anyị tata ọba gwara so ụmụnne ka ọ ka anyị abụghị nọ nwa nwankwụọ ụka mgbede anyị emechigo taa ngọzi dịrị ụnụ ife ọma niile na-abịara onye ọwụna bịakwuoro ụnụ nke ụnụ akọ na ụnụ na na-asọpụrụ ibe anaghị afụ anya hmm? ibe anaghị afụ anya mee ụnụ mma n'ole na afọ na nkwọ na-eke eh, wepụrụ ụnụ ụchụ wepụrụ ụnụ nzeke wepụrụ ụnụ ibe ọjọọ wepụkwuoro mụnwa were nke ọma na nga ọ dị ukwuu kesawa ụnụ ọmaka mere ụnụ